na-asụrụ m egwu asụ donu mma ekweru m ekwe na nke mmerụ ngụpụta kacha ụtọ ya bụ siri ike rinne na ọ bụzi nka ka iji arị ya mbekwu garụ marụbido marụbido a sị na ọhara kata ka ọ na-agazi nwanne na onye ụwa enwe enyi ọma o onye amụma dadire na ana amụle ịma anya na nkụta ọbịa bụ nwanne na anụ ufe bụ udene ka ọ na-azakwu na awa nkedu ụzụ afọ igbu udene na ọbụ kọnto ịma na ịda mgbaba ịnaghachi azụ ọganiru arọ maka onye nkoro obi onye garabada abụ onye zuwo abụọ ezumezu egbu egbu arụrụ arụ eme kama na o ji ọnụ egbu ọchịsa akpachaghị egbe ọ gafere ọdụdụ oke ọ fụrụ dịka nkala ife odogwu onye ume na-asị na okwu maka na-ada ebe ama na ife ọkụ na ọchagharụkwa o were ọnụla isi o were ile salu ofe na-efifie were abalị megharịkwa ifuwe ọrụ efu narụ ụlọ na-aja ikwukwu ikuku bịa ogbunye ụlọ n'ọkụ mmiri a na-asọkwa ndụ egwu ji abalị agbaghị ụchụkwakwa ndị o ji egwu eti mmanwụ mgbe mgbe lọfịa ịmara odogwu ugochukwu nwa nga ọka alịka na china odogwu n'ịga adị mmiri mara ugo odogwu na nnewu aka ekpuchi ọnwa wanụ n'ibe odogwu mana enwere aja mmụọ o isi anya ọkụ azụ anụ ka egburu isi ntị echie isi na wogidi ọwa nkụ tara akpụ chọọ nwoke na nị na nwoke bụ n'obi ebini kwuru na nwoke na-eri n'ude aka agbakwuru ka eji ama dike esi maka odogwu ife na okeke ebe na-eji ije odogwu na nnewi odogwu ezomọgụ ogene mara m ọnụ a sị m ijewe ejebe ijewe ije awele ịma na ịdị ka mgbume nọ n'igbere mmiri ebiri tụcha na arụ nkwụ ma ike ewe na ọkpọchi ntị ka eji ike n'ọkwa ntachi obiri na ibu ji aga n'ugwu ọganịta ka ọta mbụzụ ga-ama abụba o mmiri sokos arụ mmiri ogwugwu gadarara ọkụ na-agba ite orugo ifugo orogbọrọ eze n'azụ kama na ọ na-edebekwa igwe obodo okwu na ụka ghara ịghasịfe ogbu n'isi agụba ọrụ n'ogbo chọba na ma achọ ọrụ ọrụ echere ife ọzọ sotife o ji bịa ụwa agụ ọgụ kata bunye ya ụwa niile anya atọ nduru na akpa akịdị adị na-atụrụ akara aka gị isi na nkwụ dapụ ijebe n'ọjị kenu isi webi na ọgbakọrọcha gị bụ abụghị ekwu ya o na ọya bụ ozu ya na ya were naba na ya aghọtọ na edo n'elu eyi etiri ife na dudara adụdị ife ebe ịma na ara egwu afọ aka a sị na egbokata ide na ọgbapụ mgbe oluwa ka nkele bụ odogwu emere ike ike ji ọfọ etaiti oyi ila ngasị odogwu na nnewi n'ịbụ odogwu isi na-egbu ogidi onume ekene ka bịachara e iro nọ ya bara anyị bịachara ya iro ebe isi dị ụwa dị elu si egbochi na nwa ebini na ọsọ ka o ji arụ si ekwe n'ome nke abụrụ arịrị n'aba mmụọ ihe dị iche dị n'iru enwe n'ọnọbo atụdara onu n'ọkwa na anakụbara ya ọkụkọ ji ga-eyikwa n'akwa ọcha anụ ọfịa ya abụ anụ nọ n'oluo megodi akwa ọkụkọ dọ na nkịta ama nke bụ oke na nwunye o a na-ama ngwọrọ n'ụgbọ ndị be anyị na-ama isi ga eze n'oluo ịma na onyinye amara dị obi azaba ọnụ na ndị ajụjụ a na-ejebe m wi. ukwu dị na mba egeberu mba nni ọmụmatụ bụ emeka ọdụmegwu ojukwu n'ike mba nnewi dịka ukwu agbụrụgbu enyi tarụbụsịa narịba anya na ị ga-ama ya e site n'ije ọkpa na okwu ọnụ na omume ịbalị mmanwụ chi Michael onye ekwelu oyi na-atụ mba wọdụ wide onye kata ọya kpusuwanụ n'igbo odogwu mana onu m ekene ụmụ igbo ọ bụrụgodị nwata ka anyị ya ka arụsị aha na aka na-abụ ka eji ebu ya ebe o siri dị etoke pịachara ya iro ebe o siri dị etoke pịachara ya iro ebe o siri dị etoke pịachara